ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị life world radio ministry ka ozi a si eru unu nso n'oge dị ugbu a bụ akala ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọgwu eru n'ime bara nke dị na ọyọ steeti ka oziọma si eru nso n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke dịrị m n'ebe ọ dị n'aha jizọs na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche dị site na n'akwụkwọ nke joshua akwụkwọ joshua isi nke mbụ m ga-agụ naanị amaokwu nke iri na atọ akwụkwọ dịka joshua dere isi nke mbụ m ga-agụ amaokwu nke iri na atọ ọsị shetanụ okwu ahụ nke moses okwu ahụ nke moses bụ oru jehova nyere unu n'iwu si jehova bụ chineke unu na-eme ka unu zuru ike ọ ga-enyekwa unu ala nke a ka chineke gọzie okwu ya ka onye anyị ngozi ma mekwa n'ezi mkpụrụ n'ime anyị site na jizọs kraịst bụ onye nwanyị amen n'ịga n'iru na ụbọchị nke taa na atụgharị uche n'ihe mmụọ nsọ ya kụziri anyị ihe anyị ga-eji wee mere isiokwu bụ shetanụ shetanụ na-abụ isi okwu anyị chineke na-ekwe nkwa mezuo nkwa chineke na-enye iwu chineke na-ezi anyị ihe pụrụ iche ozi anyị ihe taa echi ọ bịa na mmezu ụfọdụ ka ọ na-ekwu ozugbo okwuru ka ọ bịa na mmezu ile anya mgbe chineke kere eluigwe n'ụwa ọ si ka ihe dị ihe wee dị ozugbo ozugbo ọlụ niile ọlụ na oke niile o kere bụ ka ọ na-ekwu ka ọ na-eme chineke ji wee bụrụ ọka ome ekwu eme mgbe jizọs kraịst bịakwara n'ụwa ije ozi ya dịka o si wee dị ndị nke ọgwọ ọya ndị nke nọ ya nya ozugbo ozugbo okwu okwu ọ bịa na mmezu iji gosikwa na ya bụ ekwu eme n'ihi na ya bụ okwu nke chineke okwu a dịrị na mbụ okwu a na-adịgide okwu a dịka na wee ruo mgbe ebighị ebi mgbe ọ bịara n'ili lazarus a a na olileanya adịghịzi n'otego mgbe e ji wee lie abalị anọ gara aga ma ọsịsị bupụ okwute akpọrịpụ okwute e ji wee mechie ọnụ ili ọkpọ lazarus ngwa ngwa lazarus n'ili bilite onweghị mgbochi ọbụla etu a ka ọ dị n'ọlụ ya niile mgbe o jiri kena nke galili maka alụrụ di na nwunye ọ sịrị ha gbajuo mmiri ọbụla dị n'ite ozugbo ọgbaji osisi kụjere ndị na-eme mmemme ozugbo ozugbo mmiri wee ghọrọ mmanya iji kwesị na ọ bụ ekwu eme n'ebe a anyị gụpụtara mgbe moses jere ịdọpụta ịkpọlata ndị nke nọ n'ijipt ụmụ Izrel nke nọ n'ijipt n'obodo nke ekwere ha na nkwa chineke gwere ọtụtụ ihe ọ ga-eme chineke gbenyere ha ọtụtụ iwu chineke mekwa ka moses bụrụ onye dere ihe ndị a n'akwụkwọ detuo ya mgbe ọ na-edetu ya n'akwụkwọ chineke chọrọ ka ha wee na-echeta ụfọdụ ka edere n'akwụkwọ ụfọdụ ka emesokwara n'omume ọ bụ na ile e echeta mgbe ha gafere na ohimiri nke jọdan o mere ka ha mgbe ha gafesịrị ọ sị ha buru okwute isi e, iri na a gosipụtara ebo niile nke Izrel ọ ha were wee tụkwasị n'elu ibe ha ka o wee bụrụ ihe ha ga-eji cheta ma ụmụ ụmụ ha jụọ ha gịnị ka ihe ndị a na-akọwa ihe a na-egosi na chineke na-alụ ọlụ dị egwu n'ime ndụ mmadụ n'ime ndụ ndị nke kwere ekwe n'ime ndụ n'ihe niile nke okere eke ma n'ihe ndị a ọ chọrọ ka mmadụ wee na-enwe ncheta n'ihi na mgbe dị ụfọ ka ihe ịhụju anya ya abịa dakwasị gị bụ dịka mmadụ dakwasị ezinụlọ dakwasị ndị na-azụ ahịa dakwasị onye na-aga akwụkwọ dakwasị onye nke ọbụla kpọrọ onye nke nwa nke chineke ma ọ bụ na ileghị anya n'azụ cheta na o nwego ndị gbawara ọsọ enigwe a gbara ya n'isi njedebe na onwego ndị gara ụzọ n'ụzọ na njem a n'ogo ndị gara njem n'ụzọ anyị na-aga ma chineke nye ha mmeri enwego ndị gara ụzọ ndị gara njem atụnye ha n'ime olulu ebe ọdụm nọ ọdụm atagbuo ha ọdụm banye ibu ọnụ abalị enwego ndị e chọrọ iji mma wee gbuo mana ha anwụghị enwego ndị ihe mgbu na ihe ịhụjuanya dị iche iche dakwasịrị ma chineke napụtara ha n'aka ọnwụ na aka ihe mberede na aka ememe dị iche iche chineke wee chọọ ka anyị bụ mmadụ na ndị nke kpọrọ ndị nke chineke na-echeta ọlụọma chineke na-echeta obi ebere chineke na-echeta nzọpụta nke chineke na-echeta ihe niile na ihe ọma niile nke chineke mesoro mmadụ n'ihi na ọ bụ na icheta ihe ndị a iwe nwee ike inye ya ekele iwe nwee ike ito ya otuto iwe nwee ike ịsọpụrụ ya iwe nwee ike inwe ezi ntachi obi na inwe ezi ntụkwasị obi wee na inwe ume iji wee gbagide ọsọ a wee ruo n'ọgwụgwụ n'ihi na nọọ mgbe mmadụ gbagidere ọsọ wee ruo ọgwụgwụ ka onye agha na-anata ihe anata na mmeri ị pụghị ịgbagide ọsọ kwụsị n'ụzọ si n'imerigo imerigo na mgbe gbagidere ọsọ a wee ruo n'ọgwụgwụ ma chineke yenye gị amara iji gbagide ọsọ a wee ruo n'ọgwụgwụ wee natakwanye ihe nketa nke a na-enye ndị gbariri ọsọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị chukwu anyị wee bụrụ gịnị ka anyị cheta na chineke na-azọpụta ka anyị cheta na chineke na-ekwe nkwa mezuo nkwa ka anyị cheta na chineke bụ echeta obi esi ike icheta na chineke bụ echeta obi esi ike obi agaghị alọ gị mmiri obi agaghị ị gaghị atụ egwu ile anya ịfụ na ihe a bụ mgbe ihe ebe a gụpụtara bụ mgbe a kpọrọ joshua oku ine ya ikikere ọbụladị mgbe moses nwụsịrị bido na mbụ ya oruo na mbụ akwụkwọ joshua nke mbụ ọsị oruo mgbe ọnwụ moses bụ oru jehova gasịrị na jehova gwara joshua nwa num bụ onye na-ejere moses ozi okwusi ya moses bụ oru m anwụrụwo ma ugbu a bilie ị ga-agabiga jọdan nke gị onwe gị na ndị nke a niile ruo ala ahụ nke mụ onwe m na-enye ha bụ ụmụ isrel ihe a bụ nkwa Chineke ihe a bụ ọkpọ okwu Joshua o wee rute na ebe anyị gụpụtara na isi iri na atọ o wee na-asị ha chetanụ chetanụ na m tigburu ndị Ijipt niile iji wee mee ka ọnụ pụọ n'oru chetanụ na mkpere ha ikpe chetanụ na mma ha ikpe chetanụ na mmere nke a chetanụ na mmere nke ọzọ ọ bụ na ha nwee ncheta ndị a ịmaa na agha niile nke ya dị ha n'iru na ha ga-ama na chineke onye nke nyere anyị mmeri n'oge gara aga ga-enye anyị mmeri na nke a ọ bụ na icheta na chineke onye nke durugu n'arọ gara aga wee rute n'arọ nke a ọ ga-enye gị mmeri onye durugu n'ọnwa nke gara aga n'izu nke gara aga n'ụbọchị ndị gara aga wee rute n'ụbọchị nke taa na ọ enye gị mmeri pụrụ iche ọ bụ na icheta ihe ndị a niile ịfụ na ị ga-enwe ezi ntachi obi na ezi ihe kwudosi ike ma nke kachasị nke bụ n'icheta ihe ndị a ọmụ nsọ ji eme ka mmadụ na-echeta ihe ndị a ihe burugodo ụzọ nwee ezigbote ntọala enwe jizọs kraịst ka onye nwe gị na onye nzọpụta gị ị nabatagwo ya n'ime ndụ gị ọ bụ na ịnabata ya n'ime ndụ gị onye nye ya ikikere iji obu nwa nke chineke mmụọ nsọ nke chineke ya na ejire gozi na-agbara gị ama wee mee ka bụrụ onye nke kwudosiri ike na amara chineke na mbụ na mbụ chọọ ezi omume nke chineke na mbụ na mbụ chọọ ezi alaeze nke chineke na ọ bụrụ na ma ọ bụrụ na ịchọtago ijidesie ike na-echeta ọ bụ na ile anya efu na chineke anaghị echefu ndị o chefughị ebraham akwa nsọ mere ka ha matasị chineke wee cheta ebraham o wee ruo na jenesis nke isii ọ sị chineke wee cheta noa n'ihi na onye atiri noa n'ime ụgbọ o noa ochetara noa chineke wee cheta elizabeth chineke wee cheta ọbụnadị hana o na nye samuel chineke wee cheta ọbụna dị josef n'ime mkpọrọ chineke wee cheta david chineke wee cheta ha mgbe david nọ n'ime ọzara na-achịgharị igbe atụrụ nna ya bụ jese chineke bụ onye chetara ya ewee mee ka o nwee iru ọma ọbụla dị mgbe eh, onye amụma samuel jere ije na obodo nke ya na be nna ya bụ nna ya jese wee sị na ya chọrọ ịrọpụtara jehova eze david anọghị mana sị na ha agaghị adọna ala o wee ruo mgbe ọ batara oru mgbe david batara ewee mee ya eze n'iru ụmụnne niile ihe a bụ iji wee gosi na chineke anaghị echefu ebe ọ bụla nsọ gị nọ dị achụpụrụ gị achụpụ ị nọ n'ime ọhịa ị nọ n'ime etiti ndị mmadụ izuru ezu a na-eme gị ana akpagbugu n'ụzọ abụla n'ụzọ mara amara na chineke ga-echeta gị chineke adịghị echefu ma anyị bụ mmadụ ka anyị cheta kene n'okwu chineke na-enye ndụ chetanụ na okwu chineke na-agwọ ọrịa chetanụ na okwu chineke na-azọpụta chetanụ na okwu chineke na-edu ije chetanụ na okwu chineke na-eme ka mmadụ na chineke dị n'udo chetakwanụ n'okwu n'okwu ya sị na ya ga-abịa ọzọ jizọs kraịst ịbịa kpọrọ ndị ya ịkwadosigo ikweregwu ihe ndị cheta na mgbe n'ikpeazụ anyị ga-afụ n'eluigwe hulata isi n'ebe ọ bụla nọ n'ogede ugbu a ị nabatagwu jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe a bụ ohere nke ị nwere iji wee nabata ya dịka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-anabata ya mgbe ị na-erubere ya isi ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị ka anyị kpere chineke gị onye dị nsọ onye pụrụ ime ihe niile chineke nke enigwe lee ndị ori gị ndị a ndị nke rubere isi ha iji wee nara nwa gị jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta mere ha ebere mere ha amara debakwa afọ ha n'akwụkwọ nke ndụ hichaa afọ ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mmebi mee ka ha bụrụ ndị nke eji amara wee sosi ụzọ gị ike wee ruo mgbe ị ga-abịa ịkpọrọ ha n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen ekele dịrị gị n'ihi na eburugo onye nke debere afọ ya n'akwụkwọ nke ndụ unu chọọ ịmarakwu okwu ma ọ nwee ajụjụ ma akọ mgba ama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Redio Ministri ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị Amen.